yeah guys we are hitting the streets again today is a beautiful friday and i've been receiving message from people asking me to look for usirora so i'm hitting the street guys if this is your first time coming to our channel please please go and subscribe because we have more so let's hit the street Ngomong. Usini mbona ngomong gino ina atasa ni fene ni na ngo. Nke akwa na afu ya okwa no gine di ha nwanne m. Na. Ana aju onye Igbo. Anu gine ka ọ na-ata. Because um, ihe ọrụ onye Igbo na-eri determine obodo ọ nọ. Onye Igbo na-eri anụ ọwụna. Mana anụ ọwụna ị na-eri determine ebe ị nọ. Ị na-esmoke Igbo. Ọ dụmọdụ nwere na-ata anụ nkịta. Eh, n'abalị be ala m ụlọ nke a nkịta afọ ọzọ mana ibi obodo ata anụ ngịda ije nga that reminds me e onye nke tara pụtara gbuo nkịta rie ya elite afa abịa n'ọkwa ọnwa akatali n'ọwa ọnwa nyere nwanne anya ahụ ụdị na igbo ogidi kụrụ egwu wee sị na ihe ndị na-eri ka ndị na-asọ igbo sa travelers eh, n'ime okwu ahụ ihe ndị na-eri ka ndị na-asọ onwe ndị na-eri ọbọgwụ onwe ndị na-eri ọbọgwụ onwe ndị na-eri nkịta onwe ndị na-eri nkịta dịka obodo a anyị nọ all these funny animals ha na-eri ya mana ihe ụlọ be anyị na onwe ndị papa ji enwe mere biznes mere akụ ọrụ ọ wụrụ ihe mmụta nyere onye ọbụla nwe onye Igbo n'obodo ahụ ị na-eje ka ịkpata ego chikụkụ ihe ha na-eri ọ bụbụ na ihe ha na-eri ife awa ada eri bụ ife ị na-eri chọrọta ọ bụrụ ife ị na-eri ka ị were ụgbọ ụgbọghara ọzọ wee chute ego ahụ iji maka ya were bịa ndị be anyị amaghị mbọ ka a ga na-etesti nke a bikos na anyị na erikwe nkịta ahụ gwara ha wetara nụ m ka m soro gị na-ata nụnụ ịda anụ Igbo mana ihe na ịma Igbo ga na ka onye na-eri ya ihe ị na-eri na m obodo ahụ ị nọ na ya ha na-erikwe ee osiri mmadụ enwere ihe ọzọ ndị mmadụ si m jụọ gị hmm. ha si m na mụ jụọ gị na gịnị kpatara ndị be anyị niile bi Brazil nwechara ụmụ nwanyị here na Brazil <laughs> because a sị ụmụ Brazil amaka and the choice si anụ ya mgbe anyị nọ be isi ha na be anyị fele bịa ihe ụmụ Brazil ka a na-abụ tọmtọm so ha bịakwara ihe eburu bịazi na-agbazi ndị nke nọ na be anyị na ọnwụ ha jiri mee akwụkwọ while some of them na ha na ha bi mụọ nwa ndị nke be anyị nọkwanụ n'ụlọ amarọ elee ihe ị ga-akọwa maka okwu a well um, as far as this earth is concerned every Igbo man is interested in money. And um, when you come to this Brazil, particularly, every, I can say 60% of Brazilian women are beautiful. Too much. And the Igbo like Ihe Maramma. Don't <laughs> no be talk am o enwere ka iji godo gwakọdo biko enwekwe ka eji mana ọha na-amasị gị adị m eri ahụ mana ejiri eji ekere iwe maazị ọwụ onye nkwezi ụkwụ pint ya efunarị ya mgbe ị ga-atụrụ n'ofu na mma atụrụ ofu nwaanyị bụ nna m let's be truthful you see any man can claim I'm holy Holy Ghost tell me, Holy Ghost tell me. It's not in the area of love. No matter how anointing a man is, that man that is anointed is ready to lie because of a woman. Get right here, man. Look at what happened to David. David was a man that God said, This man is after my heart. Who ended up him? A woman. Samson was a man that is strongest. Who ended up with him? A woman. Abacha did everything. Put Nigeria in his pocket. Who ended up with him? A woman. Yeah, I'm one more. Let me talk about um, why I want to answer this question with question is because every Igbo man answer question with question. You know why? No. We keep investigating till we die. Now, Why I say that is this. When you commit offense here in Brazil, nobody will talk to you. The law will take charge. But down there in Africa, no, they, they, they don't wait for law. They operate immediately. Whatever comes out, we take it. That is African man. That is an Igbo man for you. For example, an Igbo man can travel all the way from uh, Nigeria to this Brazil in the name of looking for greater pasture. Along the line, you will investigate what and what can somebody do to have the freedom to travel to see their children. You know quite very well here in Brazil, two things are involved. It's either you marry or you have a baby. So there is way out. But all other African countries, they will enter Brazil, they will look for their document first before money. But every Nigerian person, especially Igbo people, they will look for money before their document. How possible we hear of this? You know why? When they find money, they will use that money and look for that document. With that money, they will keep a woman in the house Without money, they you know, to have a document. So you don't blame any man that engage himself with a woman or have something to do with a baby. It's just that they are looking for greater pasture. I think I've answered your question. <laughs> Eh, Osiri Isra the Ajijo from my but my Ajijo see from one of my my follower. Doesn't na mu this Ajijo. Nne m ịnụgo ihe o kwuru gị nwa bụ Chioma na wọchị m ọ bụ asị m jụọrọ gị osiri ọra ajụjụ a so ọ bụrụkwa na ị e nwere ajụjụ ị ga-ajụ maka ị ga-ajụ osiri ọra biko echefukwala osiri nwanne m ka m soro gị tara ihe anụ ụmụnne m biko unu ga-eji waya ka m na-atakwa anụ a o ngwara ọ ga-adịrị ụlọ na mma o